AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ekelela unu ebe unu nwere ohere ka anyị na unu wee nọkọọ n'oge awa dị ugbu a anyị na-ekelekwa onye nwe anyị bụ onye nyere anyị ohere dị ka nke a anyị na-asị otuto na nsọpụrụ bụrụ nke ya site n'aha jizọs isiokwu anyị ji n'oge awa bụ ikesa ịhụnanya gị nye ndị ọzọ ịhụnanya bụ ihe dị mma ihe dị mma a na-enyetụkwa ya mmadụ gịnị bụkwa na ịhụnanya bụ iji ihe gbasara ndị ọzọ kwụwa n'ihu karịa nke gbasara gị nwa ọ bụ ya bụ na ịhụrụ ndị ahụ n'anya ndị oyibo na-akpọ ya self-forgetting concern for the good of others mmadụ ichefu onwe ya ka e wee mee ka ihe gara ndị ọzọ nke ọma n'ọwụ ya bụ ịhụnanya ọtụtụ mgbe anyị na aghọtaghị ịhụnanya na-eleghakwara ya anya anyị na-eche ma ọ bụ ihe nke a ma ọ bụ nke ọzọ mana nke bụ kpọmkwem ihe ịhụnanya bụ anyị na-eleghara ya anya onye hụrụ n'anya ị ga-achọ ka ọdịmma ya bụrụ ihe ị ga na-achọsi ike ọ bụghị ọdịmma nke gị ka ị ga na-achọ ị ga na-achọ ọdịmma nke onye nke ọzọ tupu ị chọọ nke gị tupu ị chọọ nke gị ihe ịma na ị kwesịrị imere onwe gị mere onye ọzọ ọ bụ ya ka jizọs jiri kwuo sị ihe ahụ ị chọrọ ka mmadụ na-emere gị mekwere ibe gị otu a nke a bụ iwu na ndị amụma ọ dị mkpa mmadụ ikesa ịhụnanya e nwere ọtụtụ ụzọ anyị ga-eji ekesa ịhụnanya na ndụ anyị bi site na eh, ndị na-asụ oyibo sịrị na ịhụnanya na-ebido n'ezinụlọ ọ bụrụ na ịhụbe ndị ezinụlọ gị n'anya gwana m ka ị ga-esi hụ ndị ama n'anya ịhụnanya ga-ebido n'ezinụlọ n'ezinụlọ o nwere ebe akwụkwọ nsọ ga-akpọrọ uche anyị gaa n'akwụkwọ onye amụma aza ya isi nke iri ise na asatọ amaokwu nke asaa na asatọ ebe a na-akọwa ihe bụ ihe kwesịrị mmadụ imere ibe ya na amaokwu nke asaa bidoro wee na-ajụ ajụjụ ọ bụghị ikesara onye agụụ na-agụ nri gị ka ị mekwa ndị ewedara n'ala ndị na-awagharị awagharị ka ha bata n'ụlọ gị mgbe ị hụrụ onye gba ọtọ ka ị kpuchie ya ka ị gharakwa izonarị onye arụ gị onwe gị amaokwu nke asatọ na-ekwu na mgbe ahụ ka ihe gị ga-awapụta dịka ụtụtụ ahụike gị anụ arụ ọhụụ ga-ekpuchikwa anụ arụ gị na nke pụtara na ahụike gị ị na-eji egosi ndị ọzọ ịhụnanya gị onwe gị ụmụ ihe ga na-eme gị n'ime ahụ ị ga na-enweta ngọzi ozugbo ị na-eme ihe ọma ka ị ga na-enweta ngọzi ozugbo ị na-ekesa ịhụnanya ịhụnanya ga-alaghachikwute gị ịhụ nwata ụmụntakịrị gị hụ nwata gị mụsa ya amụ chịa ọchị ya hụ ezi ọchị gị mana nwatakịrị ahụ ga-achịkwa ọchị nye gị ọchị ya gị ọchị ihe abụ na ịhụnanya ị gosiri ya na ị chịrị ya ọchị na ogbe onye achịkwala gị ya ịhụnanya na-aga ọga ihu ya aga azụ onye na-ekesa ịhụnanya na-enweta ịhụnanya enwere ndị na-asị ee ha hụcha mmadụ n'anya ewere ịkpọ e, e, asị kwụọ ha ụgwọ ọ bụghị mgbe niile ọ bụghị n'oge niile ọ bụghị n'ụdị ọnọdụ niile nke ka nke kwamgbe kwamgbe igosi ịhụnanya ị ga-enweta ịhụnanya site n'ezinụlọ ebe ahụ ka ọ kacha mkpa mgbe ị gosiri nwunye gị ịhụnanya maọbụ gosi di gị ịhụnanya na-eji ihe gbasara onye nke ahụ kpọrọ ihe karịa nke gị onwe gị gosi ụmụ gị ịhụnanya onye ọbụla si n'ezinụlọ ahụ nwetara ịhụnanya ga-ebidokwa kesawa ya ọ bụ otu a ka ịhụnanya ga-eji gbasaa ruo na nzukọ ebe a na-aga ịkpụ isi ala nye chineke ruokwa na ebe a na ebe ụmụ gị na-aga akwụkwọ aga ịgụ akwụkwọ ruo n'ebe gị onwe gị na-arụ ọrụ na ebe di gị na-arụ ọrụ ịhụnanya ikesa ya dị mkpa ikesa ya dị mkpa ịhụnanya abụghị mgbe ị nwere elu na ala o nwere ike bụrụ naanị na ọ bụ otu a m kwuru na mbụ ịchịsa nwatakịrị ọchị ikele mmadụ ekele jụọ ya ka otu unu dị iwere kpọmkpọm ole na ole mee ka ihe gbasara onye ahụ ọ na-emetụ gị ọ bụ ya wee ikesa ịhụnanya ọ bụ ihe dị oke ọnụ ọ na-ewepụ ego ọtụtụ ego n'ime akpa mmadụ igosi ịhụnanya ịhụnanya anyị bido kesawa ịhụnanya site n'oge awa nke a ka anyị nwalee ya bido n'ezinụlọ gị iteta ụra n'ụtụtụ ihe ahụ ma na ndị ya eme mbụ kelemacha onye ahụ kelemacha ya jụọ ya ka ihe wee dị ka ihe siri dị ị nọrọ nnọọ nwayọọ mata ihe na-akpa ha mkpa ị ga-ahụ na imeela ya otu izu ị ga-ahụ na ọnọdụ ga-agbanwe gị onwe gị otu ị na-esi otu ị na-esi eche echiche n'ime onwe gị ga-agbanwekwa ịhụnanya bụ iji jee mmadụ gbasoo onye ịhụnanya gbasoo ya ọ bụrụ na ị na-ahụ n'anya gbasoo ịhụnanya otu isi hụ ya n'akwụkwọ nsọ otu jizọs si hụ anyị n'anya n'ihi na ya sị na chineke hụrụ ụwa n'anya otu a akwụkwọ jọn isi nke atọ amaokwu nke iri na isii n'ihi na chineke hụrụ ụwa n'anya otu a na o nyere ọbụna ọkpara nke ọ mụrụ naanị ya onye ọbụla nke kwere na ya harịla n'iyi kama ka o nwee ndụ ebi ebi chineke nna gosiri ịhụnanya ya ebe o nyere ihe o nwere naanị nke o nwere naanị ka o nyere ịhụ mmadụ ibe gị n'anya nye onye ahụ ihe ị nwere o nwere ike ọ bụghị nwa gị o nwere ike ọ bụghị ego gị o nwere ike ọ bụghị na ị nwere nri ihe ọ ị nwere bụladị ikele mmadụ ekele bụladị ịkwụsị ihe ị na-eme na onye a ntị bụladị ịjụ ya ịhụ onye ihu ya adịghị ọcha gị jụọ gịnị mere were kpọmkpọm ole na ole burutu ibu na-anya mmadụ ibe gị kesa ịhụnanya zie ụmụ gị otu esi ekesa ịhụnanya ekesa ịhụnanya ekworo ịkpọ asị ga-ala ịkpọasị a ga-akwa enwe ọnọdụ ọ dị mkpa maka ahụike maka ahụike nke gị ahụike nke ndị gị na ha na-emekọ ihe ndị ezinụlọ gị onye ọbụla a na-ekesa ịhụnanya na-enwe ahụike mgbe ị mere nke a were ihe ị nwere kesara mmadụ ibe gị gị na mmadụ ibe gị ekesa ya ahụike gị ga-awalite ihe gị ga-awalite dịka ụtụtụ ọ nwere ndị na-aga ije n'ọchịchịrị mana gị onwe gị ọ ga-adịrị gị otu a ma ikesa ịhụnanya ọ dị mkpa n'ihi na chineke anyị bụ ịhụnanya anyị onwe anyị bụkwa ụmụ ya ọ sị ma anyị hụ mmadụ ibe anyị n'anya ọ bụghị naanị ndị si ebe isiri bịa mana bido n'ezinụlọ dịka ndị na-asụ oyibo sịrị na ịhụnanya na ọ na-ebido n'ezinụlọ unu mee nke ị gaghị asị na ị mejọrọ ihe ị ga-erite uru ị ga-ahụ uru ya ma ị hụghị ya na nso nso a ga ịhụ ya n'oge na-abịa abịa ọ bụ ihe anyị chọrọ ka anyị kpọrọta uche anyị mgbe anyị na-eme nke a ọ ga-adịrị anyị mma ka ọ dịkwa na o ndị onye mgbasa ozi nnamdi ogidi ime na n'ụbọchị nke taa na-echekwutara anyị n'oziọma nke ahụike na ịhụnanya bụ ezigbo ọgwụ n'ime ndụ anyị ee ọ bụ otu nwanne gị nwaanyị rosemary gowany lawrence si kwuo ya ọ bụ ezigbo ọgwụ site na onye nwere ịhụnanya n'ime onwe ya ahụ ga-edo ya ọ ga-adị mma n'anya ihe niile ga na-agara ya nke ọma chineke ga-agọzi nwa nke na-enwe ịhụnanya nye onye agbata obi ya ma na-arịọ onye na-ege ntị ịhụnanya dị mkpa n'ime ụwa nke anyị nọ n'ime ya imela onye nyere anyị ozi ọma nke ahụike nke taa anyị na-asị ka chineke gbaa gị ume ka ịhụnanya chineke dakwasị gị na ezinụlọ gị onye ọma na-ege ntị gbalịa kọrọ anyị n'ekwentị na 07063637224 7224. ọ bụ na ị nwere ajụjụ nke chọrọ iji anyị maọbụ na ị nwere ntụziaka nye anyị anyị ga-anabata ihe niile site na ịhụnanya nke jizọs onye ọma na-ege ntị na ọnwayọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi emmanuel levi jizọs bụ onye mgbapụta m jizọs bụ onye mgbapụta gị gbaa bụ ọma nke anyị nụrụ n'olu ndị aba central district choir na-eme na abụọma nke unu nyere anyị taa anyị na-arịọ chineke ka ọ gbaa unu ume nyekwa unu ịhụnanya ya amen ugbu a onye ọma na-ege ntị ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata nwanne anyị nwoke emmanuel levi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ezi nwa afọ igbo ana m ekele gị n'aha onye nwe anyị amaara m na amara ya na-abasi obi ike n'ebe nọ oge awa nke ịnụ okwu chineke na asụsụ igbo abịawo amaara m na ịnọ na njikere isiokwu m na-ewetara gị n'oge abụọ bịa rue oche ebere chineke bịa rue oche ebere chineke ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị na-ese na akwụkwọ hibru isi anọ amaokwu nke iri na anọ na nke iri na ise na nke iri na isii akwụkwọ nsọ na-ekwu otu a ya mere ebe anyị nwere onye isi nchụàja dị ukwuu onye gabigaworo eluigwe niile bụ jizọs ọkpara chineke ka anyị jidesie nkwupụta anyị ike n'ihi na anyị enweghị onye isi nchụàja onye na-apụghị iji obi so anyị hụkọ ahụhụ na-adịghị ike anyị kama anyị nwere onye anwaworo n'ihe niile n'otu ụzọ ahụ a na-anwa anyị ma o megheghị ya mere ka anyị were nkwupụta okwu bịa ruo ochie eze amara ka e wee anyị ebere ka anyị wee hụkwa amara inyere anyị aka n'oge mkpa ka anyị mechie anya nna anyị meela gọzie ọnwa igbo na-ege ntị ugbu a n'aha jizọs amen enwere ochie dị iche iche n'ụwa enwere ochie ikpe enwere ochie amara enwere ochie ebere enwere ochie enyemaka ndị eze nke ụwa nwere ochie eze ha ndị amadi nke ụwa nwere oche dị iche iche nke ji mara ha dị ka ndị dị ike amarala m na o nwere onye chineke nwere ike ịgọzi na ndụ ya ya agaghị anwụọ oche pụrụ iche nke ya onwe ya ga na-edina ma ọ bụ na-anọdụ n'ebe ya onye ọzọ agaghị abịaru n'ebe ahụ amarala m na ịmaara nke a ị nwekwara ike iso nkwenye na alaeze chineke na eluigwe na onwere oche eze ebe ya onwe ya na-anọdụ dịka eze n'oge nke akwụkwọ nsọ mgbe chineke na-ahọrọ ha ndị eze ha nwere oche eze amarala m na onye eze nọ n'obodo gị nwere oche eze ọ bụla n'ụlọ ụka dị iche iche enwere oche ndị a maara aha ha na-anọdụ ma n'oge a ana m ekwu okwu banyere oche eze ebere chineke nke m na akpọkụ gị ka ị bịa ruo n'oche eze ahụ akwụkwọ nsọ na-eme ka anyị mara na anyị enweghị onye isi nchụaja nke bụ n'asụsụ ọdọ anyị nwere onye isi nchụaja nke bụkwa eze bụ jizọs kraịst ọ na-achụ aja ọ bụkwa eze mgbe a mụrụ jizọs kraịst o nwere onyinye atọ enyere ya enyere ya onyinye dịka eze enyere ya onyinye dịka onye nchụàja enyere ya onyinye dịka onye amụma ha abụọ onyinye dị iche iche nke enyeworo nyeworo jizọs kraịst ma mgbe jizọs si na ọnwụ bilie laghachi n'eluigwe emere ka anyị mara na ọbara n'aka nri nke nna ya ịghọ onye nkwuchite ọnụ anyị na onye nnọchite anya anyị na iru nna ya nke bi n'eluigwe ọ nọ n'iru nna ya ịrọtara anyị arịrịọ ehihie n'abalị ọ bụ amara jizọs kraịst nke ọ na-enye ka ọ nọ n'ebe nsọ ahụ na-eme gị kwa ụbọchị gị na-enwe ike ịbịarute ya nso site n'ekpere ekpere gị a na-aza ya gịnị mere isi gaghị abịaru ya nso n'oge a akwọsọ na-eme ka anyị mee gịnị ga-ekewapụ gị n'ịhụnanya nke chineke gịnị ga-eme ka ị ghara ịbịaru ya nso onwenwe ụzọ ọzọ ị ga-eji bịaruo chineke nso na-abụghị site n'aka jizọs kraịst n'ihi nke a bịaruo jizọs kraịst nso ọ bụ ezie na imejọọla ihe dịka akwụkwọ abụọma mere ka anyị mara akwụkwọ aza ya eme ka anyị mara na akwụkwọ aza ya isi mba amụkwu nke iri na asatọ aza ya eme ka anyị mara sị agasigo na mmehie gị na-acha uhie maọbụ na ọ dịka skalet bịaruo chineke ga-eme ka ọ dị ọcha n'ochieze amara chineke a na-enye ndị mmadụ mgbaghara ị pụrụ ịnata mgbaghara site na ya bịa ruo ya nso anọla n'ebe dị anya mmehie gị ekwesịghị ime ka ị dị anya karịa mmehie gị kwesịrị ime ka ị bịaruo chineke nso n'ihi na o nwere ike nsacha onwere nwere ike nnapụta onwere nwere ike nke mgbaghara onwere nwere ike nke enyemaka nke pụrụ ime ka ị bụrụ onye a sachara na onye agbaghara n'ihi nke a bịaruo oche ya ịnata ebere nke ga-enyere ha aka ịnọọ naanị gị ị gaghị enweta ya bịaruo ya nso o mere o si na-akpọ n'akwụkwọ nsọ si bịakwute m unu ndị eboro ibo dị anụ m ga-enye unu izu ike ọkpụkpọ bụ bịa bịaruo n'oche ebere ahụ ọ ga-enye gị ebere ọ ga-enyere ha aka ọ ga-anapụta gị ọ ga-eduzi gị mgbe ụfọdụ chineke na-akpanyere ndị ka ya ụka ụka nke nduzi ọ bịa ruo nso oche ebere ị nwere ike m sị olee ebe oche eze ọ bụla ka ị chọrọ ya gawazie oche eze ahụ ị gaghị ahụ ya ṅụọ nọ bete ị pụrụ ịbịaru oche eze ahụ ọbụna n'ime ụlọ gị ọbụna n'ime moto ọbụna na palọ gị n'ebe ị nọ na-ezu ike oche eze chineke nọ gị nso mgbe ọbụla ah. ọ bụ iche nke okwukwe ọ bụ iche nke ịkọta chineke ọ bụ iche nke ịmara ya ọ bụ ije nke dabere na ya ịmara na chineke nọ gị nso bịaruo oche eze nso otu ga-enata ebere nke gị nyere ha aka n'oge mkpa cheta na akwụkwọ nsọ mere ka anyị mara na-anwara ya n'ọtụtụ ụzọ ma o mehiere ọ bụrụ na ị na-achọ n'ibe ndụ a ka ị ghara ị na-emejọ ihe bịaruo oche eze ya nso ọ ga-enyere ha aka n'oge mkpa n'oge mgbo ka ọ dịrị gị otu a ka ị na-abịaru ya nso n'aha jizọs bụ onye nwanyị amen ka anyị kpe ekpere chineke gọzie nwanne m nwoke gọzie nwanne m nwaanyị n'aha jizọs bụ onye nwanyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio anyị nwere onye nzọpụta anyị nwere onye mgbapụta aha ya bụ jizọs ma na-arịọ gị onye na-ege ntị bịakwute jizọs n'ụbọchị taa kọọrọ jizọs mkpa gị ọ ga-enyere gị aka ọ nọ n'oche eze ya na-asị gị bịa nwa m biko bịa ka anyị gakwuche jizọs ọ ga-emere anyị ihe niile nke na-atagbu anyị n'ime ndụ anyị gị onye na-ege ntị bịakwute jizọs taa ka anyị kelee onye mgbasa ozi anyị emmanuel levi onye nyere anyị ozi ọma nke taa na-echekụtara anyị na jizọs na-asị ka anyị bịa anyị na-arịọ ka chineke gọzie nwanne anyị nwoke emmanuel levi na-asị ka ịhụnanya chineke na ngọzi chineke dakwasị gị na ezinụlọ gị na ozi ọma nke nyere anyị taa ndị ọma m na-ege ntị ka anyị nwere otu aka kelee ndị nyere anyị abụ ọma nke taa ndị aba Central District Choir anyị na-ekele unu na-asị ka Chineke nọnyere unu n'ihe ọ bụla nke unu na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya amen ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot at maọbụ awrnigeria at gmail dot com at gmail chekwụtakwana nwere ike kụrụ anyị n'ekwentị na 070 63637224 070 gị onye ọma na-ege ntị gbalịa gee ozizioma ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa ndewo